This is the Center for Research in Igbo History and Culture. Uh, we are here at the compound of uh, Professor Obuevi Nwago Anaemeka. Um, so we are here with his daughter and uh, want her to tell us about her father and his work. Ah, biko kọwakwala anyị ọzọ ava gị. ọ dị mma so biko na-ewenye ihe ọnụ so kọwakwala anyị onye nna gị abụ. Mm. ana m akọwa nna m prọfesọ Ogbuefi Nwagwu Anameka onye adebe mmụle thank you eh, gịnị ka o mere pụtara iche mm. anyị ji ekwu maka ya oke tani maka anyị na-ekwupụta ihe pụtara iche maka akwụkwọ dị ọ na-amụgosi ndị prọfesọ na yunivesiti Nsụka mm. ọ na-ede ya mm. ọ desie nye n'Igbo gụọ onye seketịrị agụọ na bekee mm-hmm. Eh, kedu eh, ife e a na-akpọ akwa vodel ife mere ya bụ abịa n'ebe anyị ma ọdụ ebe anyị jikwu ya va akpọrọ ya nọọ alakụba ma anyị na-amara ife ọ bụ ndị be anyị amara ife ọ ndị mmụọ zukọrọ nna m ife ọ dere so nọ ndị be anyị na abụ ya dịka alakụba Eh, eh, eh. na mva ghọtara ive maka ebe ọ na-ede ọ bụ abcd ya eji agụ ya abcd ọ bụrụ ya ọ bụ nke igbo abịdị fiege kedu ka nke a jiwa dị nke nwere ka o ji dị na onye abụghị onye delie hmm. buto gịnị ọmụgosiri anyị ya ọ mụgosiri unu ma unu na-ahụ ya hmm. ọ na-edi ya ọ desi ya ọgwụọ ọgwụ ọnya so ọ gụzie ọ na-akọwazili ọnya abụ ọnya abụ na translate ya biko e, ị nwere sampụl ebe abụọ ọ na-ede ebe a onwe nke ọbụla ọ nwere nke ọbụla dị ebe a ma ọbụ mbe akwụkwọ ma ọbụ ọ nwere ma ọbụ mbe akwụkwọ ma ọbụ mpempe akwụkwọ nke dị ebe a niile ana m achị ya tụfọ ka a na-achọkwa onye nke njụrụ ajụ bụghị gị na mkpọrọ aba a sị na ebe a dọwara akwụkwọ na mmiri mali ịmawa ibe ha nụrụ ọkụ ọka dị hmm. ọ bụrụ na ọ dịrị ebe hmm. mana ya nụrụ ya n'ọgụ ma ibe a ọ na-ede ọ desie ihe ọgwụọ eh. nna gị o jere akwụkwọ nna m agụrụ ọwa ntụ ụtara ka ezi ka o ji mazi ya na-ede akwụkwọ ọ desie ọgwụọ ndị mmụọ m gosiri enye hmm. ndị ichie ha sị na aka akwụ ọtọ hmm. na ọ na-ekwu eziokwu na-eme ezigbo omume Ok, tupu anyị wee kwuo okwu ka o juwa ife ọ na-ede and ka o juwa amụta ya kọwaa dị okele anyị nna gị a dịka kedu ọgbọ ọ dị amaọkụ ka ọ dị amaọkụ ka ọ dị ehm, ehm, ụmụnọ na ka ọ mụrụ ee mmụọ na ọ mụtara bifo ụwa nwụrụ hmm. anyị dị amaokwu ka ọ dị ịmala ihe amụlị ịmala arọ amụlị ah, onye bụ prọfesọ na skuul na University of Nigeria unu supposedly ịmatago isi eh. abịa hmm. na hmm. ah, eh. akwụkwọ ya dị o ji bịa anọ nọ University of Nigeria mgbe o ji hmm. mmalị maka onye otu ya hmm. wee itelire ah. mmalị ọnọdụ mmụ ya ah. amaọkụ H grade bụ eh. ibe eh. ka 1923 25 abịa na dịka ihe yi na-achọ hmm. mgbanwe o ji bụ oge nwa bụ 70 years 70 years ka ọ dị mma na 1991 which brings him na 1921 ekwugo m na mwọkụ bụ 1923 24 25 so so ọ bụ ọnwụ 1991 which means na ya 1921 ọ ejikere ji amaọkụ ka ọ bụ ok ngị wakwana kedu iru ngị nwa dị eh, ọganiru ka ị na-eme praise god ọ ngị bụ isi nwa ya Juma Abuzisi nna. Okay. Mmiri ka nwere nwanne ndị bụ ọnụ. Okay. Kedu ọgbọ nna nwaanyị? Ọrụ gị maka ya. Okay. Okay. Okay. That, that is nice. Uh, praise God. Thank God na ịmaale nna nna gị. Nne ka ịmaale. Okay. Um, ma ị nụrụ na ntị ọgbọ nna ya dị nna nna gị ị nụrụ na ntị nne gị nwere kedu ọgbọ ọ dị ọkanna ka mma gị bụ ihe a bụ 1935 1930 ọkanna bụ 1933 34 35 ka ọ bụ praise god um, mama gị nwunye nwunye nna gị Okay, okay, okay, magikes no no ka ikwu no no ọkanna praise God so anyị chọrọ ịmata ka nna gị ji wee mee wee mụta akwụkwọ a wee amụta ebe a ọ na-ede hmm. eh, ana m ekenekwu n'ọzọkwa sụrụ na nkọwa o nke mma ka ọ bụ kọwa